make me a vessel. Masters Vessel Classical Academy, Primary Section. On the roll. Papa Zigamo, Master Vessel Classical School. Mama Zigamo, Master versus Classical School maka gịnị ha na-agụ akwụkwọ ha na-erube isi ha na-atụkwa egwu Chineke ziga m Master versus Classical School papa ziga m Masta versus classical school maka gịnị ha na-agụ akwụkwọ ha na-erube isi ha na-atụkwa egwu Chineke ụmụ akwụkwọ ndewonu aha m bụ Odoziakụ Ọdịnammadụ Felicia sọbjekti nke anyị nwere ugbu a bụ asụsụ Igbo asị m na anyị nwere asụsụ Igbo ajụọ gị kedu ka ị mere gị si ọ dị mma ọ bụghị mba a ga-ajụ gị kedu ka ị mere gị si fine fine bụ okwu oyibo ọ bụ okwu bekee ha na-asụ ugbu a asụsụ Igbo asụsụ Igbo a nke anyị nwere ugbu a wụ maka basic nke atọ isiokwu anyị na-aga ileba anya ugbu a bụ odide ahịrịokwu mfe odide ahịrịokwu mfe ahịrịokwu mfe a na-akpọ ya simple sentence n'okwu bekee a na-akpọ ya simple sentence n'okwu bekee ebumnuche ebumnuche nke ndị bekee na-akpọ objectives na ngwụcha ihe omume a ihe ọmụmụ a unu ga-enwe ike kọwaa ihe ahịrịokwu mfe pụtara ọmụmụ a unu ga-enwe ike kọwaa ihe ahịrịokwu mfe pụtara nke abụọ ụnụ ga-edepụta ahịrịokwu mfe ise asị m na unu ga-edepụta ahịrịokwu mfe ise nke atọ unu ga-ewere ngwa a mejuo ahịrịokwu mfe unu ga-ewere ngwa ahịrịokwu mfe nke anọ unu ga-edezi ahịrịokwu mfe nke ọma ahịrịokwu mfe nke edejọrọ edejọ gị dezie ya ya ọ dị mma ime ka anyị nwee ike inweta ebumnuche anyị anyị ga-eleba anya n'ụzọ ihe anọ dị mkpa chetakwa na anyị nwere ebumnuche nke anyị ga-enweta ma ọ bụrụ na anyị mụchaa ihe ọmụmụ a iji nyere anyị aka inwe ike inweta ebumnuche anyị a o nwere ihe anọ dị mkpa nke anyị ga-eleba anya nke mbụ bụ anyị ga-eleba anya na ihe bụ ahịrịokwu mfe gịnị bụ ahịrịokwu mfe anyị ga-amata ihe ọ bụ nke abụọ anyị ga-eleba anya na ọmụmaatụ ahịrịokwu mfe nke atọ anyị ga-eji ngwa mejuo ahịrịokwu mfe anyị ga-eji ngwa mejuo ahịrịokwu mfe nke anọ idezi ahịrịokwu mfe nke ọma idezi ahịrịokwu mfe nke ọma ihe anyị lebara anya na mgbe gara aga anyị lebara anya n'isiokwu nke na-asị nnabata ọbịa nnabata ọbịa onye bụ ọbịa achọrọ m ka ịza amụ ya chetakwa na ọnwụ ihe anyị mere na ihe ọmụmụ nke gara aga gwa m onye bụ onye ọbịa a ịbụ ezigbo nwa onye ọbịa bụ onye ma ọ bụ ndị bịara be mmadụ ịzara ya nke ọma ọ bụ onye ma ọ bụ ndị bịara be mmadụ onye dị otu ahụ ebighị n'ebe ahụ ọ bụ onye ọbịa ọ bịara be mmadụ ọ bịara abịa ngwa kedu ihe ndị anyị na-eme iji nabata onye ọbịa kọwara m ihe ndị anyị na-eme iji nabata onye ọbịa ị zara ya nke ọma nke mbụ bụ a na-ebu ụzọ kelee ya nke abụọ a na-ajụ ya ese maka ezinụlọ ya nke atọ a na-ebunye ya oche ọnọdụ ala onye ọbịa bịara ebe gị ga ebi ya oche ọnọdụ ala ị gaghị ekwe ka ọ kwụrụ ọtọ kedu ihe ndị eji ele ọbịa ọ bụrụ na onye ọbịa ahụ bịa kedu ihe ndị ị ga-eji lee ya ọbịa ihe ndị eji ele ọbịa bụ ọjị aṅara aki ilu mmịmị nzu achịcha dịgizi dịgizi pụtakwara na ọ nwekwara ihe ndị ọzọ ejikwa ele ọbịa na-awụghị sọsọ ndị nke anyị kpọpụtara ugbu a ọ bụrụ na onye nwe ụlọ edebeghị nke ọbụla o mmemme o debeghị aṅara ma achịcha n'ụlọ ya o nwere ihe ọ ga-eme ọ ga-akwa arịrị ọ ga-asị onye ọbịa ya ọjị ejurula m ụlọ nke a pụtara na onwe gị ọjị dị onye ahụ ga-asị ya esogbula onwe gị ụbọchị ọzọ anyị ataa ọwa otu ndị Igbo na-esi eme ya ihe anyị ga-eleba anya taa nke mbụ odide ahịrịokwu mfe odide ahịrịokwu mfe tupu anyị abanye <clears throat> n'odide ahịrịokwu mfe ka usoro anyị ga-esi leba isiokwu anya iji nwee ike nweta ebumnuche anyị taa nke mbụ gịnị bụ ahịrịokwu mfe gịnị bụ ahịrịokwu mfe chetakwa na a gwara m gị na ahịrịokwu mfe n'okwu bekee a na akpụ ya simple sentence simple sentence ajụọla anyị gịnị bụ ahịrịokwu mfe ahịrịokwu mfe bụ ahịrịokwu nwere otu ngwa ahịrịokwu mfe bụ ahịrịokwu nwere otu ngwa n'okwu bekee ngwa pụtara verb ngwa pụtara gịnị verbs ngwa ka anyị lee ọmụmaatụ ahịrịokwu mfe nke mbụ ada dara ada ada dara ada ọwụ na ile anya n'ahịrịokwu mfe a ị ga-ahụ na ọ bụ otu ngwa ngwa nọ n'ahịrịokwu mfe a wụ dara ngwa wụ gịnị dara ọ ya wụ ihe nọ n'ahịrịokwu mfe a ada dara ada nke abụọ obi gara akwụkwọ ngwa dị na ya bụ gara obi gara akwụkwọ nke atọ chidi churu mmiri chidi chụrụ mmiri nke anọ nneka na-arahụ ụra ngwa dị na ya wụ na-arahụ ụra otu aka ahụ ngwa dị na Chidi churu mmiri bụ churu nke ise nne m gara ahịa nne m gara ahịa ngwa dị na ahịrịokwu mfe a bụ gara ọwụ na ile anya dịka anyị kwuru na ahịrịokwu mfe bụ ahịrịokwu nke nwere otu ngwa ile anya na ọmụmatụ ndị a niile ị ga-ekwenyere m na ha niile nwere otu ngwa iji ngwa mejuo ahịrịokwu mfe nke mbụ nna m ọrụ nna m ọrụ ọ bụrụ na m gụọ ya otu a nna m ọrụ ị ga-achọpụta na ahịrịokwu a na o nwere ike onweghị ihe mmadụ ga-aghọtacha na ya mana mgbe ị tinyere ngwa ahụ ngwa ga-eme ka nghọta ya zuo oke nna m ọrụ iji ngwa iji mejuo ahịrịokwu a o kwesịrị ka ọ bụrụ nna m gara ọrụ ngwa dị n'ime ya iji mejuo ya bụ gịnị gara and ọwụ na ile anya ị ga-achọpụta na ngwa etinyere ya na o mere ka nghọta ya zuo oke nke abụọ chioma osikapa chioma osikapa ọnwụ na anyị weta ngwa a were mejuo ya ọ ga-abụ chioma riri osikapa chioma riri osikapa ngwa anọ na ya bụ riri nke mere ka nghọta ya zuo oke maazị uduma ewu ewu anyị ga-etinye ngwa iji mee ka nghọta ahịrịokwu mfe a zuo oke maazị uduma gburu ewu ngwa anọ na ya wụ gịnị gburu idezi ahịrịokwu mfe nke ọma anyị ga-eleba anya otu esi edezi ahịrịokwu mfe nke ọma ọmụmaatụ nneka akwabere ọ bụrụ na m bịagwa gị na nneka akwabere ị ga na-ajụ m m gịnị ị ga-agwa m na ịghọtaghị ihe m kwuru mana ọwụ na nkwuo ya nneka bere akwa nghọta ya ga-ezu oke a na-edezikwa ahịrịokwu mfe iji mee ka nghọta ya zuokwa oke nneka akwa bere iji dezie ya ọ ga-abụ nneka bere akwa nneka bere akwa nke abụọ maazị okorie ụra na-arahụ maazị okorie ụra na-arahụ ọ bụ na idezie ya nke ọma ọ ga-abụ maazị okorie na-arahụ ụra maazị okorie na-arahụ ụra nke atọ nne m ahịa gara nne m ahịa gara idezie ya nke ọma iji mee ka nghọta ya zuo oke ọ ga-abụ nne m gara ahịa nne m gara ahịa na nchịkọta ị ga-ekwenyere m na anyị lebara anya n'ahịrịokwu mfe emere ka anyị mara na ahịrịokwu mfe bụ ahịrịokwu nke nwere otu ngwa a gwara anyị agwara m unu na ahịrịokwu mfe bụ ahịrịokwu nwere otu ngwa n'agbanyekwaghị na o nwere otu ngwa o nwekwara nghọta zuru oke anyị lebakwara anya na ọmụmaatụ ahịrịokwu mfe anyị jikwa ngwa mejuo ahịrịokwu mfe ma dezie ahịrịokwu mfe mfe edejọrọ edejọ anyị deziri ahịrịokwu mfe edejọrọ edejọ ngwa ka anyị leba anya n'ihe omume ụlọ gịnị bụ ahịrịokwu mfe ị ga-edere m ihe omume ụlọ nke ọma zite ya n'ebe ị kwesịrị izite ya ka onye nkụzi nwee ike leba ya anya nke mbụ ị ga-aza bụ gịnị bụ ahịrịokwu mfe lere m ihe m gwara gị taa bụ ahịrịokwu mfe nke abụọ were ngwa a ahịrịokwu mfe ndị a chike mmanya nwanne m ewu chinelo ahịa were ngwa mejoro m ahịrịokwu mfe a nna m ụgbọala chinedu nri chetakwa na m si na ị ga-eji ngwa mejuo ya ka nghọta ya zuo oke dezie ahịrịokwu ndị a nke ọma dezie ọkụkọ nne m egbe buru ọkụkọ nne m egbe buru dezie ya nke ọma ka nghọta ya zuo oke akwụkwọ gara obi ụnyaahụ akwụkwọ gara obi ụnyaahụ deziekwara m ya nke ọma nna m ọrụ gara nna m ọrụ gara deziere m ya nke ọma Chidi ọsọ gbara Chidi ọsọ gbara oke azụ tara oke azụ tara ihe anyị ga-eme n'oge ọzọ n'oge ọzọ anyị ga-eme asụsụ anyị ga-amụ asụsụ Igbo anyị ga-eleba anya n'isiokwu nke na-asị aha ụmụ ihe biko tupu anyị eme ya n'oge ọzọ ọ ga-amasị m ka ị bute akwụkwọ mbido Igbo gị mepee ya leba anya n'ebe ahụ e kwuru maka aha ụmụ ihe ọ ga-emekwa gị mgbe m ga-akụzi ya ọ ga-adịrị gị mfe ịmụta ya ngwa ngwa ngwa ngwa anyị ga-akwụsị ebe a n'ụbọchị taa n'oge ọzọ anyị ga-ezutekwa n'Igbo chetakwa ihe m gwara gị na anyị ga-eleba anya na aha ụmụ ihe biko nọrọkwa na be gị apụkwala ezi ọ na ị ga-apụ ezi chetakwa were ihe mgbochi ihu gị maka ọrịa nke na-agagharị ụwa niile nke bụ covid-19 chetakwa na m gwara gị na mbido na aha m bụ odoziakụ ọdịna mmadụ felicia ngwa daalụ